ụmụnna m ụmụ nke chineke ndị nke na-ege ntị n'oge dị ugbu a abụ m nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ogwu ọma oziọma na-abịara unu site na ụlọ ọrụ ndị Life World Radio Ministry asị nke udo nke chukwu nke kachasị udo niile dịrị ụnụ n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị Amen Life World Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke Afrịka niile gbaa gburugburu site na ngalaba nke naijiria nke wuru na ologo Elu n'ime Ibadan dị na oyo Steeti. a ka na-aga n'iru ịgụcha ka akwụkwọ nke matu nke anyị na-enwe ntụgharị uche na ya eri mbọsị a site na amụ isi nke ịnọ malite ego na amaokwu nke iri abụọ na atọ wee rute na amaokwu nke iri abụọ na ise nke abụọ ngalaba nke abụọ matu isi nke nọ malite ego na amaokwu nke iri abụọ na atọ wee rute na isi nke iri abụọ na ise ka anyị Chineke onye nwanyị na Chineke nke pụrụ ime ihe niile ịbụ onye dị nsọ onye pụrụ ime ihe niile onye kere n'igwe kee ụwa elu na otuto n'ịdị ukwu jesara gị n'aha Jizọs a na-ekele gị ọbụla dị ohere nke inye anyị ji weleba n'akwụkwọ nsọ gị ka anyị na-agụ ka imepe anyị isi obi anyị ka anyị hụ jizọs onye nwe na onye nzọpụta anyị ka mgbe mmụta nke a ga-abịa n'isi njedebe naanị jizọs ka anyị ga-ahụ ka afọ gị bụ ihe bụla ihe agọzi agọzi n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen jizọs wee na-ejegharị na galili dum na-ezi ihe n'ụlọ nzukọ niile ha na-ekwusakwa ozi ọma nke alaeze ahụ na-agwọkwa ndị ọrịa niile dị iche iche na ndịnda niile dị iche iche n'etiti ndị ahụ akụkọ ya wee jezuo na siria dum ha wee kụtara ya mmadụ niile arụ na-adịghị mma ndị ọrịa dị iche iche na-emekpa arụ dị iche iche na ejisi ike ndị mmụọ ọjọọ ji ha na ndị ndị ọnwa na-eme ka anya ghara ịdị ha na mma na ndị akụkụ arụ ha nwụrụ anwụ o wee mee ka arụ ha dị ike ọtụtụ igwe mmadụ wee si na galili na dekapolis na jerusalem na judia na n'ofe jọdan so ya ka chineke gozie okwu a n'ime obi anyị n'aha jizọs emem ọ bụrụ na anyị lebakwa anya ihe a bụ apa nke abụọ dịka anyị si na-elegharị anya ka anyị na-eweta mmụta nke a n'isi njedebe na isi nke anụ nke mata udere anyị na-ahụ na jizọs ka na-agagharị na galili niile wee na-akụzi wee na-agbasakwa ozi ọma gbasara alaeze nke chineke ka ọ na-agbasa ozi ọma ka ọ na-eme ihe rịba ama ka ọ na-agbasa ozi ọma ka ọ na-agwọ ndị nyanya ka ọ na-agbasa ozi ọma ka ọ na-eme ka ndị ọbụla nke na-arụ ha na oke ka ha zuo oke ozi ọma nke a na-abịara ụnụ iji wee mee ka unu zuo oke ọ dị ihe ọbụla nke na-ezughị oke na ndụ gị ị na-ahụju anya akpọgogo afa na-ezighị ezi ihe ụwa o ka onye na-amachaghị ihe ịnya ya ọ chọpụtawuo ọkpa na-esi iwe na-etinye aka n'ebe ụzọ na-adịghị iwe na-agagharị ebe ndụ na-adịghị isi na dibịa nke a ifete ọzọ isi n'ụlọ nke a ifete ọzọ isi na be ndị mgbasị nke a ifete ọzọ anapụghị ego anapụghị oge ihe ndị niile achọrọ m ka ị mata nwanne m nwoke na nwanne m nwaanyị ebe ọ bụla ị nọ ndụ adịghị na ndị a sọsọ naanị na jizọs ka ndụ dị mgbe ọ na-agagharị na-akụzi ihe ndị a niile ọ na-akụzi ha maka alaeze nke chineke n'ihi na alaeze nke a bụ nke kachasị alaeze niile ọ bụ na anya ọtụtụ alaeze nke ụwa abịago bịa njedebe ọtụtụ ndị ọchịchị ndị a apa ha oge gara aga ha abịago kpaa ike ọ dị ka ha kacha na mgbe ọnwụ bịara iji wee gosi na mmadụ ka ha bụ ha bụrụ ndị nwụrụ anwụ na ndị echefuru echefu ọ bụ na mkpọmagasị afa ha unu ga-amata site n'afrịka wee ruo na mba amerịka na mba yuropu n'ebe niile dị iche iche ndị ọchịchị niile na alaeze ndị amagasịrị afa ha ha niile ha adagwo mba jụọ oyi ma sọsọ alaeze nke chineke bụ nke na-adịghị akwụsị akwụsị sọsọ okwu nke chineke bụ okwu nke na-adịgide a sị na okwu a dịrị na mbụ okwu a na-adịgide ruo ebighị ebi ọ dịghị agbanwe ọ dịghị ata nchara okwu a ka jizọs na-ekwu n'oge nke ya okwu a ka ọ na-ewetakwara ọnụ ọbụladị site na Life World Radio Ministry n'oge dị ugbu a wee na-eme ka ụnụ mata na okwu a ga-eme ka ị pụọ na uru okwu a ga-eme ka ị pụọ na mmehie ihe a bụ okwu nke jizọs ka anyị na-agbasa oziọma nke jizọs ka anyị na-agbasa ọ dịghị okwu ọzọ nke anyị nwere ọ dịghịkwana nke ọzọ anyị adịghị akụ ya mmiri kama ọ bụ okwu nke ihe mee ka ị pụọ n'uru na mmehie ịnụ anya ya ọ dị ihe ọbụla nke jitụrụ gị n'ala achọrọ nke mata na okwu nke a ga-eme ka ị pụọ n'uru okwu nke a ga-eme ka ị dị ike okwu nke a ga-eme ka ị hụ ụzọ ịnọ n'isi okwu nke a ga-eme ka anya gị bụrụ ihe nwere ị nwere onye ọbụla nke ọ sọrọ ya bụrụ achọrọ ya ịgwa ya na okwu nke jizọs aha nke jizọs na okwu nke chineke ga-eme ka isi n'ala kpọrọ nkụ wee bụrụ onye nke nwere ndụ nwebigakwa ya oke okwu a nke chineke ga-eme ka ihe kpọnwụrụ akpọnwụ wee nwekwa ndụ ọzọ anụ ọkpụkpọ ahụ nwụrụ anwụ ga nwekwa ndụ ọzọ sọsọ naanị okwu a kpọlitere jizọs kpọlitere lazarọs n'ọnwụ okwu a ga-eme ka ọ kpọlite gị ọ dị ọnwụ ọbụla nke nọ n'ime ya ọnwụ nke enweghị ego ọnwụ nke enweghị nwa ọnwụ nke adịghị n'ozu ọnwụ nke enweghị udo a na-agwa ya n'oge dị ugbu a okwu jizọs ga-eme ka ị pụọ n'uru na mmehie wee bụrụ onye a gọziri agọzi o wee wee jụọ gha kee ka nke a si wee mee ya gwa ha sọsọ okwu nke jizọs bụ nke tụtere gị na ọnwụ na mfu ihe a ga-adị ire n'aha gị e, ga-adị ire n'ebe ị nọ n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emi o na-ekwuwe na-atụkwa na okwu nke jizọs na ihe mmụta nke ebo o na-ekwu si na akụkọ ya wee dezuo na siria dum akụkọ gịnị ka ị na-akọ ị na-akọ akọ enweghị ego ị na-akọ akọ enweghị nwa ị na-akọ akọ mmehie ka ị na-akọ akọ nke a ma nke ọzọ sọsọ akụkọ jizọs bụ nke na-eme ka mmadụ nwee ndụ nwebiga oke ka m na-akọrọ gị akụkọ a afụgo m ihe ịrịba ama ọbụla dị n'ime ndụ m ọ bụrụ na ikwere ị ga-afụkwa ihe ịrịba ama n'ime ndụ gị n'ihi na akụkọ nke jizọs bụ akụkọ nke kachasị akụkọ niile akụkọ a ka iyi akọ na 2020 iwe nwee mgbanwe ịkọ akụkọ jizọs ka e ka esi akọ akọ Jizọs a na-akọ akọ Jizọs site n'ịgbasa ozi ọma ya a na-akọ akọ Jizọs site n'ikwu ihe ọma nke Jizọs mere n'ime ndụ gị ọbụnadị na ọ bịara wee nwụọ ọnwụ n'obe nke Kalvarị iji wee gbapụta gị n'oru na mmehie akụkọ nke Jizọs bụ akọ na-eweta ndụ na-eweta ọganiru na-eweta mgbanwe na-eweta egwu ndị ịnyanya n'ihi na ndị nke a nọ na Galili ndị nke a nọ na Siria akọ jizọs ka ha nụrụ wee bịa e kpọtara ya ndị ha niile arụ na-adịghị mma ndị niile ahụ akpọnwụrụ akpọnwụ ndị niile na-enweghị olileanya jizọs wee tụgharịa ọnọdụ ha achọrọ m ịgwa ya na akụkọ jizọs ga-atụgharị ọnọdụ ebe ọ bụla n'oge ugbu a n'aha jizọs o wee na-akụkọ wee na-asị ọtụtụ ndị igwe mmadụ wee so ya soro na igbe mmadụ a jizọs na-akpọ oku n'oge ugbu a isiri ogwo na igwe mmadụ a ndị nke gbara ọsọ mgbe ochie ha fụnụrụ na jizọs na-aga o nwere otu nwoke bụ onye kpuru isi bratimoyos ọ nụrụ na jizọs na-agata o wee na-akpọ na-etiku jizọs mere mebere ebere jizọs mere mebere mgbe jizọs nwetara jizọs mere ka ọ saghị anya bratimoyos bụ ogboko onye nke na-afụ ụzọ ọ bụghị isi ọzọ mgbe na-agwa gị na-asị n'oge dị ugbu a ọ dị isi ọbụla nke nọ n'ime jizọs ga-eme ka ị nwee ndụ nwebiga oke n'aha jizọs naanị gị kwere sọsọ n'aha jizọs ọ dịghị ozi ọma ọbụla nke ọ dịghị ozi ọbụla nke anyị nwere ọ dịkwa ihe ọbụla nke anyị ma anyị na-ekwu na-abụghị sọsọ afa jizọs ka anyị na-agbasa afa nke a emewo ihe dị ukwuu n'ime ndụ m n'ime ndụ ndị nke nwere ekwe ọ bụ na aha nke a ga-eme gị ka ị pụọ n'uru na mmehie nyekwanye gị ndụ ebighị ebi n'aha jizọs ebe ọ bụla ị nọ n'oge dị a wee na-anụ olu nke a achọrọ ka ị isi wee sị jizọs ekwerewo m ekwerewo m gbapụta m dee afa na akwụkwọ nke ndụ gị nke ndụ ka m wee bụrụ onye agbanwere agbanwe ka ikwere nke a chineke ga-agụ gị na onye ikpe na-amaghị welata isi ka mkpere gị ekpere onye nwaanyị na chineke ma na-ekele gị ọbụla dị ohere nke a inyere anyị iji wee nụ okwu gị ụmụnne na ụmụnna ndị nke na-ebe dị iche iche na-anụ olu n'oge dị ugbu a olu gị ka ha nụkwa anyị wee bịakwute gị onye nwaanyị ka ha kwupụtara na okwu ka ha kpebikwara n'obi ha mere ha dịka uchiche obi ha si wee dị nke sitere na obi gị onye nwere na chineke dee afa ha n'akwụkwọ nke ndụ gị gbagharakwa ha mmehie werekwana ọbara nwa atụrụ gị jizọs kraịst nke wepụrụ ebe nke kalvarị wee na ha njọ ya ka ha bụrụ ndị agọzi agọzi na ndị atụkwasị ndụ n'elu ndụ n'ihi jizọs kraịst bụ onye nwanyị. anyị ọ onye ọbụla nke nọ na ya ọya ọ onye ọbụla nke ekwensu buru ibu dị arụ ọ dị onye ọbụla nke na-ahụ iju anya na enwegoro olileanya onye nwe chineke ana m ayọ n'izisi ha n'otu n'otu ketụgharịara ha ọnọdụ ka ime ha ka ha bụrụ ndị nke ya enwe nketa ọbụla dị n'ụwa na-akụ ụwa ga-abịanị ka ị na-eme nke a ka afọ ga bụ ihe bụrụ enyi ha gọzi agọzi n'ihi jizọs kraịst bụ onye anyị emem ezi nwanne m na ụmụnna m achọpụ ka ọnụ mata na oge dị ugbu a inwego nzọpụta pụrụ iche ka anyị kelee chineke n'ihi na omegwo ihe dị ukwuu unu ga-enweta m na igwe okwu site n'ịkpọ nọmba 08056719493 ọzọkwa 08056719493 ka onye nwanyị gọzie ụnụ ka anyị kpere chineke ọbụla dịka anyị na-eweta mmụta nke a n'isi njedebe onye nwaanyị na chineke anyị n'ogede ugbu a sọsịrị naanị ekele ka anyị ji wee bịa n'ihi n'imegwu ihe ịrịba ama n'ime ndụ niile na ndị nke gere ntị n'oge ugbu a ka ngọzi gị kwụkwasị ha karịa ka ha debere anya n'ihi jizọs kraịst onye nwe anyị amen udo nke chukwu nke kasị udo niile dịrị ọnụ n'ihi jizọs kraịst onye nwe anyị amen